Ah, ụtụtụ ọma ụmụ ọdịnala Igbo a bụkwa onye nke gị Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite abụ m onye isi nchụaja na Ugochi tubelu ọdịnala tempụl abụkwazị m onye isi nchụaja na ọdịnala Restoration Prayer Ministry bụrụkwazị onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life. n'ụbọchị tata bụ nkwọ ihe anyị ji wee bịa n'ụbọchị taa bụ isiokwu anyị bụ everything you need to know about karma what is karma karma is it natural law of justice retributive justice is it the will of Almighty that there will be karma na ọhịa anyị atụle n'ụbọchị taa ịdịrịcha vidiyo a as you are joining us we are streaming live from my facebook page Ogbuefi Eze-Ana share the link invite your friends and well-wishers ka anụ from the horse's mouth a sị m na nkwọta ya kpọtara anyị ihe ọma ma kpọpụrụ anyị ihe ọjọọ anyị ga-ejere obodo anyị ga-adakwaziri obodo a sị m onye sị na anyị ga-adị mma onye a ga-adị mma onye chi na ya ma onye ama ma mana anyị ga-adịrịrị mma maka na nwa eze bụ eze asị m na anyị ga-adị ka echi maka na echi adị agwụ agwụ asị na ihe ọma ga-emere anyị na anyị ama akụ ọta maka na ịkụ ọta adịrọ mma na ihe ga-agaziri anyị maka na adị ụka ibe na ọ na-agwakwa ọ na-agbawa obi n'ụbọchị taa asị na ọmaka ga-emere anyị na-ezughị oke ọbụla ama agba ụbọchị na distansị ama agba ogbochi amara anyị ga-enweta site n'aka Chukwu Okike onye ike niile si n'aka ya bịa ọfọ na-agọ n'isi nwoke na isi nwaanyị si na anyị ga-adị ndụ ka nka chaa isi awọ maka na ọ ndụ bụ isi akụ ise n'ụbọchị taa ihe isiokwu anyị echefukwara na aja anyị na-achụ nke ọnwa kwa ọnwa nke ọnwa Julaị na-aga n'iru anyị achụgo n'ụtụtụ ndị niile sonyere anyị na anyaba aja yesterday ka ha nwetalụ vidio mbido ụbọchị a ga-emechi ya bụ 19 ha niile ga-enwetakwa vidio etu esi chịkọta ya n'isi njedebe den ihe ọzọ m chọrọ ịma ọkwa dị mkpa bụ akụchi na ọcha I came with message of hope na ọnọdụ ọbụla ịfụtara onwe gị nke taa there is hope o nwere ọtụtụ ndị mmadụ nọgoro n'ụdị ọnọdụ ya nọ kịta yes mana today they are smiling for any reason ịsịkwana ka ime mee ihe ọjọọ thinking that na ihe ọjọọ bụ escape route no ịsịkwana ka isi ka iwepụ ndụ gị ka ya i can tell you life is a continuous one nke bụ eziokwu na you can cut your life short now but you are still existing because that is the natural laws the allocated time given to you here on earth eh, you have not exhausted them so therefore you will not be able to face the internal judgment ma ọ bụrụ na ihe exhaust for that time allocated to you so ịkọtụ go to your life now you will still recarnate back and to face the consequence ihe anyị bịara ịkọwata awụ kama gịnị wụ kama mana bifo anyị gaa n'iru ka anyị mee obere ụkwụ n'ala n'oge awa nke eziokwu ọmakarị one track ya gazie alụrụ ụdị ọchịchị obi m wee chọọ m mma na nke ikpeazụ a so ihe nji were na-agwazi ya abụ ka ọ bụrụ ihe ịgba ama wee nye gị ọchịchị obi m niile dị iche iche na-abịa na mmezu n'oge a nke bụ na m na-enwezi aṅụrị nke bụzi na m na-anọzi bụrụ onye enyemaka na-enyere ọtụtụ ndị mmadụ aka ma ndị ọnọdụ ha dị ala

ìbẹ̀rẹ̀ ká mú ti dúró ó dáre mú pé dárúgbó. Ìyẹ̀rẹ̀ lórí ọba tí ó ìdẹ̀lú ẹ̀jẹ̀ lápáta ó dáre mú pé dárúgbó. Àbára ṣọ́ọ̀bù gbòòrò ìsára gbogbo lásà ó dáre mú pé dárúgbó. olórí mi dárúwó olórí mi dárúwó nàrẹ́kẹ̀dẹ́ olórí mi dárúwó nàrẹ́kẹ̀dẹ́ olórí mi dárúwó ànàmẹ́kẹ̀dẹ́ olórí mi dárúwó.

ee ka anyị kwụsị ebe a hmm? n'oge anyị wetakwazi oge awa nke eziokwu n'isi njedebe anyị ọrịkwa obere egwu hmm? wee sị ụnụ ka emesịa ka ọ dịkwa echi ee n'ụbọchị taa ọ bụrụ na ịbụ onye izi na-esonyere m n'oge awa nke eziokwu dịka anyị si wee kọwaa m onye mgbasa ozi ọdịnala Igbo bụrụkwa onye isi nchụàja n'ụbọchị taa ihe anyị ji maka ebe awụ kama kedu ihe bụ kama chukwu okike let me digress a little for you to understand ndị niile ma nkụzi mma na ana m eji ihe ọmụmatụ ihe nji amụ ihe atụ bụ ọ bụrụ na ichefuo ihe m kwuru icheta ihe m mara na atụ nke bụ eziokwu akọwagoro m gị si gị na ọtụtụ ndị mmadụ nọ na into challenges so many challenges of life because they don't understand how things work in entire creation. Yes. And a sị na onye amala ebo mmiri si maọbụ ya ya ma ebe si kwụsị na onye anọ n'ebe ndiri ozu na-abụ ọchị bọ na o ike ọsị osi n'ụkwụ wee na-abọ now for you to enjoy this world eh, na-atọ ụtọ ka sugar you must understand how things work malụ na onwere onye chineke fụrụ n'anya iche if you don't like what is happening to you today you want to enjoy better future start today to cultivate it hard time never last but uh, tough people tough time never last but tough people do last ka nwantere ị ga-ama from natural justice enwere ihe a na-akpọ retributive justice ụfọdụ ndị mmadụ ndị aghọtara how things work nwere ike ịsị gị na kpọọ mmadụ iyi si mmadụ God punish you I keep saying it ọ bụrụ na ị matara onye a na-akpọ Chukwu Okike the unmovable mover I'm not talking to people that are atheist if actually na o nwere onye bụ atheist Yes, but some people can pretend to be. But I can tell you they were the creator of the whole universe, the movable mover. Nam mpaghara niile, na all over the world. They call him different names. Site n'etu ha nghọta ha nwere this divine being both the creator of the whole universe, the unmovable mover. only ike niile si n'aka one source, one source of power. but his power radiates entire creation now onye aka na-ekwu maka ya ụmụnne m ndị india hinduism ha kpọrọ ya Bhagwan anyị bụ ndị igbo anyị kpọrọ ya chukwu okike the creator of whole universe ndị na-asụkwa oyibo kpọrọ ya the almighty onye karịsịa karịsịa dọtara ya it can never descend solo. ebube dị n'ahụ ya no human being can stand before him the true the the first face to face standing no human being can stand the pressure and the radiation I understand the order the vibration of the divine nobody you know why we cannot stand our origin is not divine so no divine no no no divine can can who no human being can uh, uh, withstand the radiation from the divine being the almighty nkọwala gị na why you don't, you don't understand how things work is that ị matter na-etu chukwu oke si wee kee ụwa maka na ọ dị beyond human conception na wee gwa gị na-enwe the throne of divinity the divine throne no human being can be able to be stand there na wee gwa gị a na-agbadata to the lesser heat na-enwere the throne of the primordial the primordial queen that is the, the throne of the queen of heaven you have been hearing is true na ndị ụka rom zuru that title ị gaa na ancient book ọ ga-agwa gị na the, the, the primordial queen is, has crown with 12 stars you understand na na na na serpent is under her feet they describe the beauty of this primordial queen. Now, ndị now tọnụọ ya Mary. You know why ha ji Mary? They are trying to elevate because having tried, Jesus is a eh, bringer of truth to his people, no doubt. He's a rabbi, no doubt. He's a master, I agree. But whether he's God that created me, we Africans, human being, I said no. Even himself said that there is the Almighty who sent him. He referred to that person. Now, for the fact that those people, because Chinka Nekumake, di Omubebe Muba cannot say, I'm thirsty, cannot eat, cannot go to Mary, uh, um, the house of Mary, Mary and uh, the mother, start eating. You understand? ehe ọ dasị na na ogbu ma ọ bụ ikike iko ahụfụ agabighị ya all those things o nwetara na torture o nwetara no no no God cannot pass through that process hmm? now and to the extent that God died God cannot die ya mm ya. so in order to go you know when somebody lies in order to cover lies you have to lie again now having established according to their own na Jizọs bụ chi nke ukwu ha now not their God now for the fact that hama na the origin of God cannot start from a woman ịghọtara ya they now elevated Mary they now elevated Mary si na ọ immaculate na-atụrụ imi ya na-ejighị njọ see I happen to be a Catholic scholar so I study very well let me tell you mary anyị agwa gị na onye bụ nne na nna mary woo onye a na-akpọ um, Joaquin and Anne Joaquin and Anne bụ earthly right mother of mary mary nne jizọs na Joaquin and uh, Joaquin chọrọ nwa for a very long time according to that Catholic story now o wee bụ na ha achọgidoro nwa e wee sizie na that story na ka ha si wee conceive Mary na ha enwere mbekọ na ha ajọ aja ọsụmakụọ onwe ha ewee sị radiation wee kpuchie ha ha wee dị ime Mary na izi na ihe ọ pụtara bụ na enwere mmekọ nwoke na nwaanyị wee conceive <laughs> what a fallacy <laughs> that is what they said and for that reason ha wee si nye na atụrụ ime na-eji jee gụọ litany nke beji Maria dị ngozi ahapụ so one of the scholars see ha wee si nye na atụrụ ime na-ejighị jụọ ihe niile a stories niile a na I formulate is to give her exalted position of that primordial queen mentioned in the Old Testament, in the ancient books, thousands of years before the arrival of Christianity. So they elevated him, they elevated her. Though the Council of Ephesus, they now declare that Mary is the Theotokos, the mother of God. If not have, in order to tell you na Jizọs bụ Chukwu they have to elevate the mother <laughs> ya so ụmụ ihe niile awa stories enwe m stories m na-ajụ ha because they said the feast of annunciation mgbe a sị na conceive Jizọs Catholic na-eselebrate ya na 25th um, April yes a na-akpọ feast of annunciation mbịakwute uh, Gabriel bịakwutere ya now calculate here for that uh, at least I think um, uh, uh March yeah 25th yes I will correspond on December uh, 25th I said that ah, more yeah that is your proposal on complete nine months huh now ọ bụrụ na na complete nine months ịmaa na ihe ọ pụtara na the the the the that the sperm that is the sperm that fertilized the egg o wee nọ nine months human being na anọ Nwesị. na ọ bụrụ that then who is the donor of that sperm that fertilized the egg to be nine months because I don like making blind argument if you want to make argument blind arguments you provide the basis so scientifically their their stories is fallacy you know what point now e wee sị maka na ọ bụrụ na na-anwere ya n'afọ Mary as a as a develop fetus eh, then ọ ma nọ nine months ma ọ nọrọ nwa two months three months therefore from formulating nine months it then means that the receiving the so-called blood of Jesus is blood ọ nwetara n'ahụ Mary ịghọtara ya so ndị ụka na-ekwu blood of Jesus ekweda blood of Jesus kwukwa blood of Mary ịghọtara ya nke ahụ aga I said this as a as a Mariologist because when I was a Catholic I'm into Mariology of the thing then that one aside mana ihe na-achịkọwala gị bụ na ya eh? from the throne ihe nyi wee digress etu a wee kọwara gị etu the divinity si from that primordial queen the throne of the primordials then Balataba to the throne of the elders Balataba to the world of the spiritual the spiritual ebe human spirit originated from then Balataba again to the animistic eh? then yes the paradise of the animals where they originated down to earth I just want to rush it. I don't want to start the, the the, the branches. Then that do it. Now, Chukwu Okike after ka o kechara ụwa ọ sị na ihe niile o kere dị mma o wee kretie the conductors ndị angel nke Chukwu so Kama is an angel of God let me put it that way for you to understand where I'm going now enwelu other discipline um, associates that together work with Kama. Kama is, is not uh, our ordinary words. However, in ordinary, we have some words that very close to that word, Kama. Now, ọnya uh, a na-ekwu maka na bụ okpukpere ọfọ na ogu mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọrọ that is kama kama wo the the eh, retributive justice of natural laws chukwu okike after creating the entire universe he is in his throne the divine the divinity now or where, gwa all the entities of powers look you guys are the conductors of the earthly entire creation therefore onye let the person receive ma if you sow good things receive goodies if you sow bad receive bad in, in abundance of course nature knows how to pay you a multiple fold of whatever you sow, whether good or bad. Let me draw you a little bit. Congregation system. I say, God can never be mocked. Whatever you sow is what you reap. So there is no shortcut or the nanabu maintain that particular principle and laws, natural dispute, natural laws. Now, retributive justice mgbe gburugburu mgbe enu arụsa n'ọsa ndị Igbo belivuru na ihe ọbụla i mere wee mejọ ana there must be there must be repercussion for it you understand <laughs> even when you have apologized ihe ị ga-ejikọta ihe anụ ọdụ ka ya eh? when you fell down, maybe you injured yourself, you have a wound. After doing the right thing, paying attention to that your wound, do the needful for the wound to heal. The scare is see there, apparently. You know so it was Even when, and for that power uh, ah, to be erased in the spiritual realm, they have to undergo some certain things like what is called a eh, symbolic redemption. Example, sometimes in life, you were ike i you got yourself injured. I can tell you no need of ịkpọ na ọya neighbor ma nwanne One ma one gị na-achụ gị It could be to redeem as a symbolic redemption to what he have committed in the past. Maybe he have apologized for it. Maybe he have done some rituals for it. However, in order to balance things in creation, he have to suffer a pain. Look at what their penance. Let me tell you, even the Christendom in the eh? when they arrive, they used to give what they call penance. if he committed against the rule of the church, they give you some some punishment. They could tell you to be sitting at the back of the chair of uh, the, of the church or to be sweeping the church to the number of days as a punishment for what you have done wrong. But in modern days, for the fact that they need multiple people because their interest, their interest is money, they are no longer punishing their members the way they used to do in ancient in olden days when the early arrive uh, early missionary was here. So their own now is just come anyhow, come. In ordinary, ordinary believe that whenever you sin, you get yourself cleansed before Ajana. You get yourself cleansed with onye nwere ụdị ọfọ eji eme ndị ọrụ ha enwere so many ways eji enwe ngwụcha nwụkwara ngwụcha ọ ga-abụ ewu n'ihe niile dị ije na mmiri and so many and so so on and so forth so that natural laws retributive justice is called kama now ka m bringizie down etu ihe wee ghọta ije na akwụkwọ Leviticus chapter 17 20 to 20 ị ga-afụ ebe Chukwu Okike na-ekwu si na anytime any man goes against natural laws in creation that the person will suffer that na he will cause the land of that person the land will bear no fruit no crops onwere ihe ọbụla akụrụ ga-eme no there must be famine in the town agụụ ga-adị mgbe na ụmụ mmadụ mejọrọ Chukwu Okike their land will be caused a ga-enwe ụnwụ a ga-enwe ihe isi ike a ga-enwe ihe dị iche iche maka na adịghị akwụkwọ Deuteronomy ọ sị righteousness a nation and sin is a reproach ezi omume na-ebuli mba mana ajọ omume na-akwada mba and ọ na-akwada mba bụ individual individuals ma the economy ma the land everything will cease to be fertile that is the punishment of sin ghọtara ya na igbo ka nwere ihe ma wee maatụ e ike a na-agbara gị afa a na-agbatalụ gị ihe ndọchighi azụ ị na-enwe asịrị na-enwelụ na a ga-ekere gị akara oghere ụmụada maọbụ maọbụ maọbụ maọbụ asịghị na a ekere gị akara oghere ndị mmiri maọbụ na aga ekere gị akara oghere ndị ọgbanje enuala ma ọ bụ na-asị gị na a ga gị ibu ndị ọgbọ n'uke ma ọ bụ na-asị gị na a ga-achụ ndị ọgbọ n'uke enu ana eh? and so on and so forth all these your associates your spirit your spirit legs yes let me tell you i keep telling you that even in the ethnic governance whatever you see that is here on the earth is not new in the spiritual realm. If any technology, any system of governance, anything that is any form of things that is happening here on earth, system of government, those things have taken on form in the spiritual realm. Whatever that is created, formulated by any human being here on earth via the brain was actually a borrowed concept for the spiritual realm is an inspiration and the only all the inspirations come from above now example the person that created the maybe aircraft might have looked at the the best of the air how can how can they as they can fly you now have the concept. Look, since these things can fly, it then means that there is a way we can do something and something can still be sustained over the air. You cannot build something on nothing. There is some where they draw the inspiration and strength. So earthly governance is a prototype of what is happening in the spiritual realm. I told you that even the president of any country is there in the seat of his throne as head of state but na the other government agents of government agents of government ahụ i said the agent of government ahụ starts from the secretary of the federation the PAMSED, the SSG and the ministers and the governors commissioners local government even to councillor that these people are all the agents abịakwa n'ime enwezie parastatus enwezie civil defense uh, enwe road safety enwe the police enwe the judiciary ndị a niile enwe the army ndị a niile bụ ndị ọbụ ọlụ ha idefend e the masses the entire country e etu a ka chukwu okike si wee kechaa ndị anjelu nke chukwu a gwara gị ibi ndụ mgbe ị na-eje ụka ọbịa ịnụgo na enwere ihe a na-akpọ nine choirs of angels ọkwa eziokwu na nine wives of angels are there were the throne, the seraphim, the cherubim, the archangel, the angels, and rest of them. E kere ọrụ eke ndị a niile nwere ọrụ ha the same way si wee kee ma ministry ma parastator ma nke a ma nke ọzọ ekere ọrụ eke nwere division of labor e nweziri ndị ndị ọgbanje enwere ndị ọgbanje gị enwere ndị ya spiritual enwere ndị iyi ụwa gị enwere ndị ndị ọgbọ ọrụ ha ndị ọgbọ yes ndị ọgbọ na-eweta uke enwere ndị ụmụada enwere ha ncha niile a niile zuru oke ịmara etu esi wee nwee kama na ọ bụrụzi ndị ma a na-akpọ na earthly sense ka a na-akpọ na spiritual sense ọnya kpatara na nwere ike mgbe ụfọdụ a na-agbara gị afọ ogiri enwe terminology a na-asị gị nke ọkalete nke awọ ọkala a na-akpọ ihe niile yes hmm? so a na-agwawa ụmụ ihe niile ahụ so a na-akpọzi ụmụ langweji si niile awa ya so ihe niile ka ya na-ekwu do ihe niile ahụ nwere ihe o na n'ala Igbo na wee na-akọwara gị na etu a ya eh, isi wee nwee the let's no safety They are not bad. The police are not bad. Even the judiciary, they are not bad. All these organs of government is to make sure there is harmony in the entire state, in the entire country. etu ọkachukwu Chukwu Okike si wee kee ihe niile o kere eke nye ha ọrụ dị iche iche ndị iyi ụwa gị ndị nje gị ndị ọgbọ na uke ka kpọọ ha afa ndị ụmụada ndị a niile dị anọ ya enemi stop seeing them ndị mmirigide anọ dị enemy is a pity na ndị ụka nwere ike ịpụta kpọwa ha bad names nọtara ya kpọọ ha bad names in order to hang them in order to cast and bind ndị a niile akpọrọ ya kama akpọrọ ihe niile ihe a niile bụ ndị angel of God ndị na-ejere Chukwu na mmadụ ozi ibi na ekwe ekwensu a na-ekwekwasị na ego onye kwe osu ị ka na give you advice ah? enwere ndị anjelu nke chukwu bụ ọrụ ha bụ onwe onye mere mma enye mma onye nwe onye nwere njọ enwe njọ etu a jụrụ isi anya ị na-afịa ekechiri the eye blinded the eye of that justice woman o jizi mma jizi scan o ji eme judgment ọ mgbe eji egbu eji egbu ọkụ ka eji egbu ọkwa ịmara ya ọnya ofu mma ka a ga-eji sentị mmadụ afrịsị ya you have been discharged and acquitted while the other person will be sentenced to chair, or by hanging <laughs> ghọtara ya now etu a ka mgbe o nwere ndị na-alụ nke ọma na-alụ nke ọjọọ ihe niile adịghị now o nwere ndị otu gị ndị gị na ha sobi ụwa ndị gị na ha nwere spiritual links na ndị ọgbanje nje gị ha dị too much ebe enweghị ebe ị ị e nwere ike ndị ọcha nwere ike ịsị gị na enwere ihe a na-akpọ um, na-ebu Sagittarius eh? na nke a na-enwere of the Sagittarius people now asịkwa gị na-enwere the element ụmụ ihe eh, ihe a na-achịkọwalụ gị dị nwere the some spiritual links enyi m atụ a ga-agwa gị na na na-ewu Sagittarius ma ọ na-ewu Leo na-ewu Capricorn na-ewu nka na-enwe characteristics na o nwere ihe na-eto adịtụ na mgbe a ndị na-eto ahụ mgbe the sun dị tu active or not less active gwa gị na-enwere ndị wụ the element ọ bụ ụfọdụ ma ndị ekwu maka element a na-agwa gị na iwere element ihe na ihe na-eso gị dị more aligned with so some some elements and so many other things they will explain to you Man, ihe niile na boils down n'inwe spiritual lens ọhịa na-achịkọwala gị onye abụla ndị Igbo si n'inwere ndị ọgbanje gị ndị yi ụwa gị ndị nka ndị nka ihe niile abụya but they are not evil yes hear it and hear it louder their work is to safeguard you teleguide you guide you and protect you to make sure that you did not leave your lane, that you maintain your lane and to be able to achieve the purpose of your earthly existence. That is their mission. Now, now in our form, they helped you, they escorted you, even when you are coming from the spiritual realm to enter the world, they escorted you. It's not by mistake that you are born obosi ekemo Obosi Nkwoma or Obosi, meaning that ndị otu dị etu a ndị otu eke maọbụ ndị otu ana maọbụ ndị otu mmiri maọbụ ndị otu ikuku the more active the day and they are the people that welcome you as one of them therefore ọ bụrụ na ndị mmiri welcome gị as one of them there is some agreement what you are coming here to do now for you to achieve those states depends on how you play your entry role, whether you play it well. Let me give you an example. Oh, when he had a palm history. See my palm here. See this one? Now, according to palmistry reading, yes, I remember when I was in India, according to palmistry reading, they will tell you these lines that is your palm has meanings. Example, my reading here, one of my reading here is that I will live a very long life. Now, but that does not mean you will live a very long life if you play according to the rule. Not when out of negligence you decide to take your life because of ignorance. Hosea 4 6. said that my people are suffering because of lack of vision and knowledge. So out of your own making, you can decide to cut your life short against what is originally destined for you. So even if things are not moving well for you, you can rewrite it by living a life worthy of emulation. Now, if you don't like what is happening to you right now, you can write it by living in positive direction, declaring positive things, and position your mind for you to be in the right position at the right time. You can recreate what is not good about you. You can see in your next life, the entanglement will no longer be there. The knot has been loosened, and you have recreated exactly the type of things you want to experience in your earth life. And those things will be waiting for you. Then you will experience them. So it is not when you are doing evil now, I can tell you there is a lot of blood, a spirit of blood here in Nigeria at this moment. And spirit of blood has just a severe consequence that generation of born, generation to come, I wait for them. Because crime will keep on increasing. Because some of these people that are committed this evil will reconnect back with that blood all over their, their, their, their, their existence. Now, how will the person, where will the person start cleansing? And when the person keeps suffering for that, he will keep blaming someone else. Karma will keep on is the laws of nature that will make sure that whatever you sow return back to you, the originator, in multiple fold. I said it before. That there were spiritual connection center. You are not, you are not going to use your eyes to see it. Yeah, that spiritual connection center of the goodies and for the bad. So whenever you are sowing good seed, it's going to the spiritual connection of the goodies. Doing bad, you go in there. And when time for you to reap, They are seasonal. Let me tell you what you don't know about God. Yes, nature have told us everything. In nature, in Africa, we have three seasons. The dry season, the rainy season, and the hammer time. Then the other people will, will do their own. Hmm. Maka na ọkụ dị na mba na-eghere mba nni Oge a na-akpọ oge rainy season. efu na even the, the, the grasses, the trees, are wearing good looks because they are feeding, they have everything in abundance, they look nice. But during the time of Ogo Taogani, Ogo Okochi, you will see them macheting. Most of them, all of them are expected to still last based on what they store in photosynthesis to last them till the next season. when the rain season will return. There is a time for Hamatan. During the Hamatan, who a season, oge the nature, the mere possible, after the rain comes Hamatan. For them to bido mewa mkpụrụ fọm wakpọwa ifuru yes any season ọbụla Hamatan kwuru very well ifu na mkpụrụ a ga-enwe ihe ụmị na the next year ya maka na ha kpọchaa ifuru anwa okosi na ha chọrọ ịmị ha wee mịa amịsizie ya nwa amịsị ha na ya obere oge then return back ịghọtara ya so three seasons so in life that is how nature have already told you that in life you must pass through through these three seasons yes it's natural laws ihe niile ekere eke pass through these three seasons but uh, let me ask you a question when you are in abundance you are expressing abundance in your life. How do you make use of it? Some people will come to my inbox, and ah, Jana, uh, eh, last two years, I made so much money. I hope I don't so much money. But since this year, since last year, I've been suffering. he asked the person, what did you use the money you made in the previous years to do? Rather, you use your money to buy phone for a woman, you use your money to buy car for a woman, you use your eh, extravagantly, you wasted your money. thinking that this year will continue, my dear. But without you, because you don't see your future, you don't even know that you are exhausting the last year. Yes. So everybody what you must do is to bend down, start to rebuild him again what you will eat again. Then how long it will last for you to rebuild what you have lost depends on the intensity, the strength you give to your work or whatever you're doing. What what doing good is what doing well. So if you don't like what is happening to you, start now to cultivate. So that even if you did not live long life here on earth, for the next season to come in your life, the season of harvest, in your previous earth life, it will necessitate either you will be born in a rich family, or you will born with a family with silver spoon and everything, you will be you, you well, immediately you are you drop, you drop in riches because the time for you to start reaping the riches is almost there before you pass on. There is a reason why you were born where you were born. They said, rich man said, he who does not plan is planning to fail. Yes, is my the word of one of my friend, uh, someone I love so much. His Excellency P2P normally use. He said, he who does not plan is planning to fail. So if you don't want you are not planning maybe you are in a throat and anu now right now are under the influence of my voice things are working well for you have you tried to feed your energies have you the associate ndị yi ụwa gị have you tried to ịchụrụ ha aja ndị ọgbọ na uke gị ịchụgoro ha aja ndị yi ụwa gị na ndị na ndị otu gị na ndị ọgba nje gị na ndị otu gị niile chụkwachago ha ọrịa element chụkwago ha now ọ bụrụ na ịchụkwabere ha time will come when they will say enough is enough. They will put their, their feet down and said, one, you have not issued kwabara ha. Ọgba na agwụkọta gị na ha agwụkọta na ihe ma agaziri gị. Ugboro one ka ị nọkọta wee chụọrọ ndị ụwa ma ọchị onye ụwa gị chụọrọ ya aja. I mere ụmụ ihe ndị a. Now, a time we come when they will be angry and said, we have been trying our best to make sure that this world is a bed of roses for our friend, what, what do we get in return? They will turn back at you. By then, things will start crumbling. One man today was like crying for me that he used to have money, he's well, he used to be wealthy. To the extent as, as we are talking, he has 40 feet container that is in the port. He didn't even have money to clear it See now. For the three months, the money is there. all his friends, people that promise him money, more than 10 people, at the end of the day, they will see support him. Now he's on a quarter. But this is money, someone, somebody that normally have money. To the extent, Obidoro, he had Bidoro, ihe mwe ebido last year. I gotta go, Omeri has here, man. Before you know it, obido chọba ego achọba. Some dollars also, o dewere na wardrobe ya. Ọ bụ sọ nyanwa na nwunye nwere access to there but the wife did not touch the money some dollars got missing after that now his container is stuck somewhere he doesn't even have money onwe mgbe ọ ga-emesizie the tomorrow is the container ya amụ na ụfọdụ fụna na o sigo from the eh, grace to glass so the thing is that if you are don't do evil don't intentionally trying to pull others down because what goes around comes around it must flow back to you That is one. Two, as you are doing, make sure you pay your and feed your spiritual energies. bido na chi gị ndị ichie gị ndị ndi gị ndị iyi ụwa gị ndị mmiri gị fidie ndị ọbụla so that they will stand by you so that ka ihe ọma ga-ebido mewere gị ọ bụrụ na imeri ya because definitely they will pay you back for disobeying for not doing what you supposed to do by so doing you will start suffering and you start complaining lamenting. So they are the karma. The karma is that they will whip you to whip you to the line. That is their work. Their work is you are expected to live here. This is the agreement before you came. So whenever you move against the track, they will whip you, they will discipline you, they will flog you, they can even crumble your business, they can crumble your income. They will people will abandon you, your friends will abandon you, they will suffer you, they will bully you. Understand them? ha ga-apịawa gị azụ ka ị wee jụọ ese ihe a na-eme ihe niile na out of love ka ị wee na lane mgbe mgbe road safety man na-ebu uku gị because lack of seat belt lack of this lack of this lack of this is for your own good yes i remember i think year 2003 when i had accident terrible accident this is accident ga-abụ na ndị mụ na ha so anọ na would have on car i was traveling from oko to Anambra State to uh, Onitsha precisely from Igboukwu to Ọka Etiti hmm, ọkpọrụọ nọtara ya the motors were sorted three times I'm only, I'm only one on the, in the vehicle I'm the one driving even before m hapụ oke eletọ m ti seat ọ mgbe n'utere rutere Igboukwu ka obi m na-agwa m I should put my seat belt put to seat belt from Igboukwu a to Ọka Etiti hmm, e nwa dịka adahụ gbachie mmanya ngwazie ọtụmatik brek moto sọmasọ ọtọ three times baa n'ime ogwe mmadụ ebe ndaruo na said fensi mmadụ ndị mmadụ tiri na ahịtị mmadụ ọpụtakwa na moto ahịtị ha nọtị ihe mere seatbelt so ihe na-achịkọwala gị bụ na that road safety there is for your own good so ndị iyi ụwa gị kwụsị ịkpọ ha iyi ọ bụrụ ha nwa ọlụ ha bụ idisiplin gị because ha have gone ihe niile bụrụ sa na-asị gị emere ị na-eme ha ncha mpụ na na-eme ihe niile ndị i na-eme ịchọzi ka hapụ ụka ka ị ghara ụwa ghara inwetara gaidin ka onye pụta ome ihe sọdịan I can tell you even people that is doing evil today they will still repeat it tomorrow and when they are repeating it they will start be accusing one person or the other that is responsible but actually nọ nkwụ onye kpara n'ọkọchị ka ọ na-aga n'udu mmiri he who fresh art infected firewood invited lizard in his house invite lizard in his house so what I'm saying in essence is that karma is good If you don't like what is happening to you today, start today to live a good life. Start today to sow a good seed for future. If you did not live long life enough here to reap it, I can tell you in the last world, you'll start reaping goodies. maka na ome mma na-emere onwe ya ome njọ na-emere onwe ya echi watch video in full jee na my YouTube channel Ogbuefi Eze-Ana Ugochi tubelu gị watch ya mana my Facebook Ogbuefi Eze-Ana Ugochi ịchọọ ka anyị gbara gị afa miri emi ma ọ bụ na ọ nwere ajụjụ ọbụla ị nwere na nkụzi anyị kụziri a ka anyị taa ma ọ bụ ndị anyị kụzi bifo send alụ m meseji na WhatsApp 0805 7837672 aga m enyere gị aka ka anyị mụọ ụkwụ n'ala ka anyị wee pịachie nke ụbọchị taa daalụnụ Oh, Oh, your Ana me

mine. I got my own mtu onírìí Chineke maanyị aga m ahụtụ ya onírìí Chineke maanyị aga m ahụtụ ya onírìí Chineke maanyị aga m ahụtụ ya onírìí Chineke maanyị aga m ahụtụ ya ihe dị Money in my calling you. Money in my calling you. I got my own to young. Open bell was the very master. When you put on it, you. Odoro Mutagaye. I got my own to young. When I marry Mutagan, they will. Or they make a land. Here in my calling. ị nọ n'ọnọdụ dị ala iso ndị nwụ na-akwụsara esi elelele ndị a na-akpagbu ndị a na-anara oke ha ndị a na-eme akanye dị iche iche a nwanne ee eh, ka anyị kwụsị a ee eh, a sị m na aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ekwubie m okwu ngozi n'isi ndị niile ndị na-esonyere anyị n'oge awa nke eziokwu dịka onye nchụàja ekwubie m okwu n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile si ka ihe ọma dị iche iche bido mebe ndị akpọchiri ụzọ ha ka ụzọ ha kpọghee ndị ọnọdụ ha dị ana ka ebunie ha elu let there be breakthrough let there be liberation let there be upliftment let there be let there miracles in life ekwubie m okwu si na okwu ọjọọ ọbụla nwoke ọbụla ma ọ nwaanyị ọbụla kwuru megide gị n'aha Chukwu okike nke pụrụ ime ihe gị asị na ọma adịzi ile o nwere ndị negative ihe ụwa ihe ọbụla bụ stumbling block nọ n'ụzọ gị n'ụbọchị taa by the power of your repentance by the power and decision you have taken to return back to your root ekwubie m okwu si ka ihe ọhụrụ bido mebe let bi be miracle upon your life n'aha Chukwu okike nke pụrụ ime ihe na onye ike niile si n'aka ya bịa It's, uh, enjoy the rest of your